eshima kweli kweli ko maka iwe wegakwa ụmụnna dị bọtụ ọwụla osikwa narị imakwa chineke ụzọ ma were ekpere sogide ya gị mee na ke ụda akpụ enyi ebe aisha ija na ncha

bụ enyi enyi m adịme ngwụja obi nwanne ụdọ na obi saut ụgbọ ihe ndị iro ga-eme gị nwanne enyi m adịme ngwụja onye chukwu gọziri ogọzichana ya ọma ya lugo gentleman enyi m adịme iwe onye eze taa gaba n'iru odingale ụdọ na odingale wọ́n kọ́ máa rẹ̀ mọ́ ẹ̀ẹ́sà náà yọ chief do èdè ọ̀fọ̀ ẹ̀ẹ́sà náà yọ wá ìwọ ọ̀dẹ́sẹ̀ etí òkú eré òkú ọ̀dẹ́sẹ̀ lọ́kùn ọ̀dọ̀ ìwọ ọ̀dẹ́ kàkà wọn ní olùfọ̀ yàtọ̀ chris art chris nze máa fọ amakọyọra kedu maka hausa. Are you pregnant? Okuboha Lawrence. Onye eze Renesaka Services Limited Lagos. Were kpanu shamalo gị daa, akụmotu na parịparị. Amakọ ihe ụra na ọma town ụmụnne ochileka gọọmenti eria san victor okechukwu nwa na fọrọ managing director destiny hotels owere ọmụrụmụ chifu andy nnadi andy best akụdị nọmba wanụ ọfụ ụmụ nkwọ ịkajiri akaja andy best electronics ụwa niile them young, no baram de nepele. Unto pele mri no kwe bede pele. Dini kine pele, yani soro sa de no mpe pele. Dini kine pele, yani soro sa de no mpe pele. Sa de myo nani, de myo nani. O pe pele pele no kwe pele. Sa de myo nani. Ade me so de myo no pe me pele. Sa de myo nani. Sa de myo no mba ho tu. dj Ventures Limited Lagos aga m eso Damian kpeme ekpere Damian ụtụ agbụ igwe ikpekpe ekpere agbụ isoke osidi nwanda onye na-adị. Amusu nepa kpeme ekpere o amụsụ ikpe ekpere nsogbu abala aka onye okpere shapụ ikpere na chief dr achike udenwa ọnwụ imo niile our beloved governor imo steeti papa ndị imo niile papa duru anyị na-eje iwe onye na abuja osimarite ya bụ onye Ikeduru local government area. Udadị Agweji. Agweji. Okenze nwanne Sylvester Obinna. Onye eze. Okenze Ngọkwala. Chairman Morris Farm. And Psychobin Group. Ikrakada. Udona asankidaju enwe nwanne ọrụ kale chifie ma nwa ọgụ kolombo erine ma terita ọ na-ala chineke nara mkpụrụ obi ya daa bishọp kwuru egwu nneọma terima nwa ọgụ anyị obebere nwere ihe kwepe aga m esi ma nwa ọgụ kpemebe enyi ọha nga ọgbọala enyi were nye ọnụ ọ na-ebuji kwa hapụ gị ma nwa ya dịrị gị mmadụ a anyị si gị bika ma chika ọ mgbachi amụrụla gị ọkụ ga achọ enwe ezi nwaze ịmanwụ ọzọ chiri ụdakwa enyi ọhụ enwe ike ịgba ọgụgụ nwanne ịmanwụ ọgụ anyị onye obere o jikwa nwanne too aka kukumba nke izizi dadi andi ọmụma mụchi anya sụrụ atụ ya ebe ji ube chọpụ eche kelela m n'ụlọ gị o Asefi sa Patrick mezuru nwanne mmadụ iwe onye eji elegram taa abụọ milion sabastinu mezuru nwanne na-eji honorable chief kelere m lọlọ gị ijeọma na ndị niile chief kristian nwami ọnwa na-abọrọ ọha nke izizi na chairman executive officer gold oil airport road port harcourt ọya na ìjà àjà kọlọlẹ bàtà wọn yà wòlé kọlọ kọlọ ẹ I got black, I got black. abúlága kẹ́sì dubai Lord chijekeji charles challenging group of companies yàrá èjì àkàmbà of dimago tụrụ njere ekwu injinia union ayọ̀dẹ̀mọ̀rọ̀ union charles union ekene ụmụ ofe agwụgwọ nwanne mmadụ abedo kochi ilale. pastọ aya je mpele eji kris ọhụrụ iji mmiri wnof amụcha Alias Cameroon mmiri shi nwa n'ọfọgwa sa Amos Amadike ọkụ fire fire fire fire hey Chief Nnamdi nwoke kọrọ Ikwere one of Ikwere mayor na Port Harcourt iwe onye. Kwemaku Igbo sa uche anyị nọ our daddy's moto siwo yese doyi ashok ashok oji prince chikomo onye eze hey oya. Oh yeah. Chairman Executive Officer C John Investment Limited Lagos ìlú ẹ̀kárẹ̀ estate. ó ti rú tàwọn kan ó ti rú tàwọn kan èmi màkà lọ lọ sí. ti fi mọ́lẹ̀ lọ parùkù. ìjọ ọmọ parùkù. ó ti rú bá wà náà fún umu èṣù. Chairman Executive Officer Wingate Hotels Limited Port Harcourt. Hey, Yana Tidas Marketing Company Limited. Awayo Fafola. Frog Brothers kìkì. wake up ịmasị ati afọla efere ụmụ n'ọlụ chief ego na south africa ịkra kada ọya nwanne mr sylvester ọpara ụba si na chiwan of community lie investments nigeria limited lagos iwe onye eze ya bụ enyi onye ọma ịbụ ọcha onye ukwu na South Africa olekwanụ maka ndị South niile Chief Ekene Okeke Managing Director Arizona Oil obi adada one of ọlụ obi adada obi obi adada olele wele ọkụ ịhụla mgbere napụ egbe na ahụla chief nicholas abụgbale chief nicholas abụ managing director london net and lilies fast ikrakada chris lomas ịhụla fotolomas worldwide ọ̀bára náà mọ̀ ajúgbé. chief doctor vitalis ibe nwanne orí kẹsẹ̀ nà wà iwe onye eze. kolombo uche The boy is good. The boy is good. The MD, UCO Investment and Nigeria Limited. Abba Abia State. And the winner, Budo of the year ke electronic ke kingdom aga m esu ude gị si ememere prịnsịpụ ude okwu ude nkwọ okpughoro ụzọ wa eyeyeye agba ego chairman executive officer ude kingdom group of companies jakwalanụ odem shankrila ó sì na Timothy òsì ọ̀nà pa ó sì na Timothy òsì Fúdẹ́kìs petroleum ọ̀nà nàṣàzè ẹnìjẹ́nu fìtìlì yẹ Fúdẹ́kìs electronics akademebe pano kings pano kings ma TV ma VCD Fúdẹ́kìs pano kings uwe bashia Fúdẹ́kìs kisuru pano kings ibanu wọ́ọ́ma.

ṣe nà dákú ènìyàn léde bó ṣe nà dákú ènìyàn léde lánàá kéré ọ̀nà pé ní sùkúrò ló wà nẹ̀ mú dáadé àgbo ènìyàn kéde màkàjí nà kóró wà nẹ̀ sùkúrò ẹ̀wẹ̀ dáadé àgbo ènìyàn kéde mú kò yó lukinyas kiriko emeka baba ní sùdọ́nà pé ní chairman e and a motors. Shana, Oshes the Honorable Vincent Ehiri Mayor, Mayor Nowhere Minister, Honorable Ben Stone, Leader, Leader, Owere Municipal Council, Iwo Yezi, Honorable ma oh. no ma pijima o ese pijima o ile se chama ti honorable pius and suji member representing ikenebu ward two chairman security committee ewere municipal council enyehe enyehe awụla enyehe enyehe you tight your leg i tight my hand na so e dey owo ma aka. Hey! òṣèlú dápẹ́ ni. ọ̀nàdàbò lolúgàdó sùjì nìyí SSA sundry òṣèzè mọ́kànlá kelere mze bẹ́ẹ̀ náà ike òsùjì ike mba nke Owerri ike mba ịkpọrọakpọ Nebraska nwanne m ụdọ na-abụ enyi sa kọ́ni mà kó gbé wù kù. fck ó dọ́nà bẹ́ẹ̀ni ck òwádìíze phillips ó dọ́nà bẹ́ẹ̀ni kéde mo wà dé double g ó dọ́nà bẹ́ẹ̀ni àkùkọ mọ́nà òkúrọ̀bìà ìkìrà kadà ó dáadé àbẹ́ẹ̀ni anthony àjọkùnlé alias taco taco. Holy Holy America ndanda mu njem a nze kwa iwe onye efe samloto efe ọsọ na awa ide mmiri mkpakọwa onye were kelela nụ m daiwet ikpeju nwanne mmadụ ọkụre ekilela m ọkụre kelekwara m kamela mberekpe ọndeme papa mba eze egbula m nwanne m nwafọ ụwa na ụra kedu kwanụ maka lọd shishi anyị ga-abala kiri maka oil every road ọnwa nke Prince London South Africa and United States of America Chibueze na ọzọ o nweghị ihe karịrị Chukwu n'ugiri kelere m ikoku South Bobi Chibuemeka Ahụmịdị duru one of ụmụ ahụ

chairman oru west local government area eze nna ya ihe ọma ị na-emere ndị oru anyị ahụchana ya ka chineke gozie ma na-echekwa gị na-edu gị eze nna ya lee ọ fụrụ shọntọbọ n'anya ịnọma plc ịnọma air travel chibeze njọkụ dalisi electronic lagos Petro ji ala ji elu ọkpụkpụ ya maka nwa Krisha nne ya gara hụ ụra ya onwe ya bịara ụra ibe nna jo resia jo ebe dọsara akụkọ ụwa mee mepere megharị ma izenatimadema kpọmakpọma ịgago anya mmiri mi ọyọmọjọzi ụwa ya bụ iko meziekwa ka ya ojimo oji awụkwụ jagụ n'elu onye mekwara aka ndụ ụwa ma fada onye bụdị dibịa na-eji akpọrọ ya ọgwụde mme ya ji abụdịla jụọ ya ajụjụ how could aga m gị onwe m ma onye ọma isi aga akụkọ ụwa mere megharị ma o isi na be ma ji na anya ọmọ Joshua yàtú ìkómi ṣe pàkọ́ yọ̀rọ̀ yóò jí mo. ó ká dòdò pàǹṣì. mụrụ ya ọkpọnda dịbụ ya na naanị ụmụnna ya otu chimichi nne n'ụwa eji ka abalagala echiche dị aga m ebuterela gị onwe m ịkpọ m onye ọma echenakọ m na ụwa amịgagharị eje na be mati na bọma ị ga-aṅụ anya mmiri mi ọyọmọyọji ụwa ya biko mechiekwa ka ọya ọra ya oji awaka ngaji ji n'ụwa ụlọ eju ọnụ nwanna na dịrịrị ibe ya n'ihi onye ga n'ihe m kere m onye bukwe ma na-enokwu dite klipa ji agaba ya anya ọ bụ ebe ere nsogbu wasịa biko gbama be soro ndere mma echebuterela gị onwe m ma my, m onye ọma onye ọma si wayo echena kọsara ga akụkọ ụwa mee mepara megagharị ma echena chimape ma bọma bọma hịkagbu anya mmiri mi ọrịọmoyozi ụwa ya biko mejie kwakọ ya ọrọ ya oji ejila n'anya ụmụnna dị onye eze mpekelechi awụchi ya Yeah.

my brother elalelelele. Omeni Neluwa ya bí kò bá fàájì ẹ̀wá ní èdè òpàlà òye mìrìnà àmìdédébò. Júdà jẹ́ èrò èrò Our hitman on radio. Sọ́rí bàbá. pàṣẹ jesus ajá. ṣùgbọ́n nǹkan kò kó ya o. santa èjè santa mọ̀mẹ́ èdèdò pọ̀pọ̀ wọn ni pọ̀pọ̀sìkì olóògbẹ̀rẹ̀ magalasi jawi jawi ìtàkùn wake up wake up ìmọ̀ àṣàtì àbọ̀ ìtàkùn àbí for now property. lẹ́nu oníwẹ̀ lè wẹ̀ dábàá bí kò èsì níwẹ̀ o. you dey vex fire vex. ó dáwọ́ làbọ̀ wá rí òbí o.

ego agbawuchiri m ọrụ onye kpọ oge echere ekwuloko ụka jụọkwa ajụjụ but food wu maka ndị kpogorio maka mma ebe ashia at the same time. Dog in a manger. Mara Amarahona Winget Hotels, all free of charge. Kila mafewele melie imakwegoya. Alama awa kubaneko, abele balaka. Shaka awa kubaneko, abele serukuya. Kiss Fresh, fresh, I do, but I am chief barrister i francis iwuagwu nwokeọma mara mma international lawyer based in london onye ọma mekwa ebe m nwere gị adịla m london ọwa na-ekwu onye eze ronald sawai sawai dịkrakana ala ha yusuf nwa president general Manitoba Federal Union, Isu local government area, logistics officer, INEC, Imo State, Iwo Onye, Prince Christian Iwaku, Okri Investments Nigeria Limited, Olokana Holland, Tẹ́lẹ̀ Fọ́tùwà Fọ́tùwà Fọ́tùwà Ṣùgbọ́n gbanú màkàndá mo ní òjì. Bin Laden. n'aka na chief emmanuel ọparuku ostruba nkịzizi n'ụmụ echi chairman executive of Wingate hotels limited na port harcourt ya na chidas marketing company limited meyọ nikeja meyọ meyọ meyọ meyọ kedu maka prince osita ọparuku State every Company Nigeria Limited. Ọkụ April water ka anyị na-aṅụzi o. Every table water wee baisha. Chikwu Iji n'okoro. Ọnwa na April ha nke izizi na-afụ. Gaga n'ogwu. Anụ kpụrụ ọkụ na-eji ọnụ. He said let there be light and there was light. Prince. olebanụ maka akara aka nzọsịrị isi ọnụ ọha ọ ga ya kpọrọ ire ọma prince azụ ụwa ndụ I praise. Ewe, oge atụrụ aka eruola. O nwere ya afọ gasa nama ya ha egwu. Onye buru ebu ebuola nwanne m. Anawụta ọkọtọkọ. O nwekwana ihe oke ga-eme isi. Kama ya na anụ mmezi ya. Eddie Cash Nebe. Ee, eh, ọ̀kátá òde ìsìlẹ̀. Eddie Cash Nebe. Àmọ́ máa bu ìwé tọ́ndà wà máa. Eddie Cash Nebe. Wáwáwáwá. Eddie Cash Nebe. Chris Ọ̀húnrúsọ. Ìkàkwaraka. Iṣẹ́ fili wà nọ fàmúcha. Passion. Passion. Kedụ maka ndị London ló kú gbà ní. Ìkàkwaraka. Eddie Cash Nebe. His Royal Highness, Eze Dr. Philip Wosu, Ezudo the Second Isama, Godfather, Chairman Ken Motors Nigeria Limited, Executive Director, Oma Oils, Chicago PLC, Beno Kak, Pazems International Bank of Africa, Honorable Chief Wahabu Imawakude Executive Chairman Ngọgbala Local Government Area eni ọha gwa nọ fún Ngọgbala lé. Onye nwere mmadụ ka onye nwere ego a na-ekwu ekwu a na-eme eme o ji kashi na-eme Chifedi Nwoko (I United Chief Charles Azubike Charlie Packers Charlie Cognac Charlie Holland anyị na-ekelekwa eze ka ibe ya Chief Agụ Hayes na Enugu kedụkwanụ maka Andy from Enugu Powerhouse ya gwa gị siri ike o Chief dị maka akim the giant nwoke ka nwaanyị mma right honorable prince uche nwaole macnelfin iwe onye eze ọmaram chifu hysent mosu eze nwa wa of ngwaland onye eze ịkakwara aka kedị maka sagodwin osuji akraka one of amakohirada Chris Benson Njoku, Mokomenyo, President General Amakoyurada Youth Organization, Chief Charles Babatunde Ezekwem, JP Ike Bandokigwe, Executive Assistant to Imo State Government, Admin, Housemaster Elect, People's Club Philadelphia, the United States of America, Ejejo Yeshike, the President of the Less Privileged kedu maka chifu Tony Chukwu o nweghị ihe karịrị Chukwu n'elu ụwa niile chairman Toromike Nigeria Limited Tony Chukwu onye eze Chief Lọbịaduo eji ọha ọfọkigwe nwanne ike mba n'ọkigwe executive assistant on environmental Imo State Cherry Blossom featured Cherry Blossom. barista Chidi Chima, legal practitioner, German D&M, Acquisitions Limited, Chidi Chima at justice.com. Oji Kashidemi, Oye Eze, Honorable Christian Emanga. iron counselor Owerri North nwanne mmadụ kelele m lọlọ gị o prince chijioke di charles managing director wisken supermarket olurod amakohịra amala amakọhịa onwele gana nwe ga-ekeke mpak elekwana maka lọlọ gị prọfesọ roland anyanwụ ọ pụta obi ya one of mba ise ọ pụta obi Honorable Chief Tony Most Weekend, Adviser to the Igbo State Government on Economic Sociality, Chief Ihimpo, Anke Buchioma one of Owerri, Elelem Edwin Umowu, Producer, Anke Mebere Ogoloru, Radio Program anyị. Erikwanụ maka Honorable Ndikwe Oti, Vice Chairman. Wukuta local government area. Wọ́n kọ́ máa ṣe àwàbíà. Oyè ṣe. Sabrite ọmọ Ọchirọ̀sù ọ. Chairman executive officer Banova Nigeria Limited. Kelele m lọọlọ Vivian Amanfo. Presenta Ogoloolu radio program. Ebube Ọha Lawrence Chairman executive officer. Eneseka Services Limited, Lagos. Ebubo ọha, iwe onye eze, kwekwem sama logeda, akụkọ otu na parịparị. Honorable Chief Vitalis Ogweri, Gochinyere of Imudu, Managing Director, Vitaco Group of Companies. Onkure Echechi, Onkure Productions, Managing Director, Millennium Films Productions Limited. Iwo Jesse, Oge Chobilonu Kwanu, Nwanyi Owe, Ishelele, Prince Nicholas Okawike, Wafa Kwakwu, Ochieka Chieko executive director Naikuka investment nigeria limited ojiaga achego echetiwonye achego property managers and valuers land matters authentic kedu maka asp ut ut enemukwekweu omram chief atan ogo special advisor to the Igbo state government on economic matters foreign awa onye ezi oji kashi na-eme kedu Lady P Edison nwanyị ọmarị ma hey Prince Charles Iwuajọkụ director Charlie Boy Cars kedu kwanụ maka nze Robert Alado onye nze and Lolo Charles Ezara ọpụta obi nke izizi na ụmụ nkwọ apụta obi iwe onye eze Chief Emmanuel Azike Akurula one of Ụmụọzụ traditional prime minister isi ala Ụmụọzụ Igbo steeti my beloved chairman Rapport Hotels Limited ọwa onye eze Chief Chris ụzọ. isi mmiri nwa nọfa amụcha ọnwụ dị arịrị kelechi ọgadọkwu ikedu german kc investments lagos na dubai chief gn ọnụọha chimere eze nwanọfụ ngeri onye eze kara aka chief uche ọdụkọ na mba chief kristian nwami ọnwa na-etiri ọrọ nke isisi na ngwala chairman executive officer corn oil airport road port harcourt fafero nwanne m investor ọkara ụkpasina chiwanof ụgbọ mmiri md sly investment lagos onye osi kedu maka injinia ịmaduru ndubuisi na producer Reality Music Productions. Chibuzọ nwa mama je aka na akpọrọ m gita na ihe dị iwu maka Chukwu emekale koroma awala holdings Nigeria Limited kedu maka Kristal Tusudoyo Nwachinemere Chairman tusko Investment Nigeria Limited Odema Onam Pakins Dubai Chairman Executive Officer Nwanebo Printing Press ọnọkwa na 52 Zander Street Owerri Chief Obinna Eze Onye Gayos Ikuku Ikuku Ikrakada Kelekwara Manti Mma Anyị Ọha Double M Catering Services Ikelegbu Chief Dr. Samatins onye acha ka onye ojii mma nwa Jizọs mere eze Samatins Prince Emeka Udo, manager, Emitex Electronics and Electricals, Alaba International, Abamandaba, Abamandaba, Prince Ndi Osuaku, kedigbanụ maka ndị edemokwu ka na-ebi nke nọ na Amerịka. Ashantikwanụ eze gwaka gwaka. Chinasa Nwaneri akụ nwata na nkwere managing director NASA Holdings Nigeria Limited kedụkwanụ maka Noel na Okechukwu ekwe nna anyị elugo timasi timasi timasi timasi iwe onye eze sara nna dị barista John Obiyo nwa afọ afọ managing director joe mill nigeria limited galo galo prince ibe franklin ọnwa mba nnọ chief si nwa dike dems kelela m ana ya nwa dike gburugburu gburugburu gburugburu iwe onye eze na mba na Abuja don't mind mrs ya afọ gafe agadi na onye bụrụ ebu ebu ole ọnọbụl injinia nwabeze ọkụchie ntị ya nara nara bụ n'ọnụ mmanụ karịrị ibe ya nara nara bunanu manu kariri ibe ya o biri ntu ya na biya ọwụdo onye ga-akwụkwọ alaka malaka m nwanne m asị kụzi mọni alaba

kẹlẹ́rọ̀ ń tẹ̀sílẹ̀ o. Millennium Brothers. Millennium Brothers. Peace and unity. Millennium Brothers Organization Alowere. Ndị ọma. Ndị tozuru etozu. Ọ ga-adịrị unu mma. Unu mụ jee chukwudubono okponye njọfọ ya ga na millennium brothers ndị ọma igwe bụ ike chukwu gọzie unu niile unu amaka chukwu chebe unu niile millennium brothers ndị ọma sọ n'ịbọba ekele unu Akewu special dedication to every living soul in the millennium brotherhood. taa kelee chineke ịnọ n'ime milenium Igbopotamus first choice the millennium brothers awụ otu udo otu ụlọ onwe ha n'anya otu nwanne mara nwanne ya ụmụnne gbakọtara aka maka udo na ọganiru ụkwazụza nwanne m onye agbaji ya mfe onye dị

Enika nwanne ya balaga abịa na milenium anyị nwere ndere mma ndị Chukwu kwadoro ndị Chukwu goziri wepụta wee si ya biko ha na-enyere ụmụ ogbenye aka o wee bụrụ ụwa niile ka ha na-enyere aka Pastor Wale Canada Secretary, the head of brother organization. Mr. Nnamdi Osamu Ebegba Bamba. Father Lee, Papa Dola Lama Osa, Father Father. General Secretary of Millennium Brothers. Father Dola Lama Osa, Father. provost Adéyè second provost of Millionaire Brothers Ikra Kada Oya Mr. Ike Ogbori ṣe dọ́là wọn ṣe dọ́là Member Millionaire Brothers Organization Mr. Chukwuma Livy. Member. break down chain. Oh, junior father. Junior father. Doctor Jules upon a one lady papa. Caboreto specialist. Oh, man, caboreto, caboreto specialist. organization